jimjim mee peno ina mụpọchi ụbọchị mgbe okpogo m igidekwa ịmaala ọbụja eruo ka na agbata je moto iru ọnụ moto ta abụja ha diwela ọtọ ka iwe gide je nta anụ be gide je je chila tọbọ bụ iru eke nọ ga ebi anyị ji achọ le ego dị ejikwa ka gide la ọwa na-edu ọgụ bada mgbe eche maka ihe mefuru bụ ugbu a m na-eje nta tolu ihe meta mbe kịta nwata gịlị ala ebile ka a na-enyere ka fụta bụ edufu m tem m eje ịna bụ ezigbo nwaanyị chineke nyere m aka nwaanyị ụdị nwaanyị m anyị ike mama m anyị meze kwa otondiwe otondiwe bete mbekisere onye ile akwakwe anyị sịkwa ka anyị bịa kene gị ke ka ime anyị ị na-acha anyị amụrị sista ka agaghị di gị nye gị ego m na-erekwa efe efe ahụ bụ iyi ya eh, those pingin shirts ọ ka ngwa gị m na-erekwa ya o ya nwe ka na-agwakwa efe onye efe efe ga-ejugo ụnụ ịpụ oyipụ oyite ọzọ yipụ oyite ọzọ unu ya ga-abụgo n'ụlọ efe efe ihe mma nọọ bụ na mma ego mana mgbe ọbụla ndụ nọ nkwadebe ego aga m ejegolo ụdị ife nchọrọ n'ọnya ka nne kwu biko ọya ka nna agwa gị oke itinyekwara m nụla nwaanyị ọma ihe a jikwa agwa gị ha bụ na anyị maka ụmụ nwoke si akpa agwa ọkwa ka anyị mepee anya gị ka anyị ji agwa gị ha ka ụmụ nwoke si akpa agwa ka ha ụmụ nwoke dị very wicked ọkachasị ụmụ nwoke Abakaliki maka anụjugo m ntị ka ha si eme nwunye ha eli ihe a bụ mgbe ọbụla ike ịchafụ kpakparakpa n'isi kechisi ebe niile ị naghị akpata ụdị isi kedu ụdịrị isi ị ga-akpa na wiiki anyị na-abanye ka ị wee na-adịtụkwa dị gị mma o kedu nnọọ ka isi wee nwechasịa nnọọ ịfụnanya n'ebe isi m adị eh? kedu nnọọ ka isi wee nwechaa ịfụnanya n'ebe isi m adị biko dododo ọkwa ifo na onwe ife m na-eme eh? emesizie ka anyị ka ịbazie nke ahụ ewo ah. ọkwa ịzọtara gị ka m bịara ọkwa ka anyị wee nyere gị aka ka anyị bịara ka ọ bụrụ na iwe na-ewe gị biko nne ewezi n'iwe ewezi n'iwe ọ bụkwa na anyị bịara ka anyị kparịa gị ma ihe ọbụla ọkwa ka ịdịtụkwa ka ị pụtara na taụn ihe abụọ ọnịsha nne biko ọ bụ na ọ na-ewe gị wewezi n'iwe ọzọ biko isi ka na-ekwu ime isi ị ga-eri ya eri ka ị ga-elu elu ihe anyị na-ekwu bụ na ego ole ka di gị na-enye ka iji sie nri otu a nọ otu a di m na-enye m 5000 naira ọ pụta n'ụtụtụ onye m 5000 naira ọ bata m na esuo sụọ ihe mma bụ na di m na-enye m ego nri enugo ihe ọbụla nchọrọ chọrọ igote ọ na-enye m ego eje m go nri na-eli nri oyihe oh. m chọrọ ịnụ ịbịarụnụ oyihe m na-ekwunu ebe ọ bụ na di gị na-enye gị ego o nwee isusu anyị na-atụ anyị na-atụ ya kwa ụbọchị n'ime nsusu ahụ ọ ga-eme gị ị nwee ego akpa gị maka na mgbe iyọkọtara nwoke ego yakọta nwoke ego mkparị ọ ga-enye gị iwu onwe gị n'ụta mana ọ bụrụ na ị na-atụ isusu a o mee gị nwee ego akpa gị ị nanụ. ihe mere bụ ike ike ya ka akịcha anya nwa nkinepe anya na a na-agwa ka ụmụ nwoke si akpa ọkachasị ụmụ nwoke Abakaliki ndị agụkwudu dịkwa ọgọ ah, m goma ndị ịbịara ekele i ịbụ nwoke ịbụ oke nwoke nna anyị ihu nta nta ntsokwara unu meta hmm. eh? ahụ na ntụkwara unu hmm. anyị na-ekelekwa chineke ọtọ hmm. ọkwa obere ikwele mazị bezụrụ nwata biala ekwa bidola ọta akara jeye ọbịa agụgha ọkwụkwọ esụlọ yunivesiti mahadum bịa n'ọdụ ya bụ eji asavụa ibekwe bụ naijiria bịa lọta ọkụkọ anyị ekele chineke ekele dị gọnụ ọbụla ya bịa anyị agịga anyị chekwa post na ọbụla ka eposiri anyị ta anyị asabụ mbada bụla steeti ya ezwa narịmek <laughs> ezwa narịmek lọle mbebi rue ka um, anyị asabụ ikwe wuru m iwe weshemik bega bụla kwele ndị steeti anyị abịa ebonyi eke gbeje post okwetakweje shie ọrụ kwa n'ọrụ ọbụla arụ bụlekwa ka ọ bụ um, ọkpọ mgbagara ọgbakwụta ezi elu eyi ole ndu she ekoro njishi mkpukpodo shi state odo be ka e ba tsafore one ka nje posto ndu ajido oji aga la nwe ge eh igwe wala ifu gbakwara m ishigharị mba ọ bụrụla obodo anyị wa abụ bụ digonolem ọnwa wa anyị ndị anambra o ndị imo o mbụji egbekwanụ gị wakwarụla ebonyi ka wala wala wala ishi na-agbakwa m isi na-agbakwa m ifuru nwere lee mgbe nọdụ kọnọ chọpụta lụrụ mmadụ ịtọ jele abụọ ndị be anyị a bụ anụ egbe nụ kọmishọnal steeti kawa m rụrọ anụ onye obosi anụ onye nteji anụ ma ndị a na-abara kpa gburugburu mbụ ma wọta wo na-egejekwe kawara m rọ ga-eshi n'anya ọrụ kwekegeri unwu mejekwala ta anyị ịmala chineke ọkụkụ chineke anyị hmm. ọdụndonye ka ọmịkwa ịmala enwere ike ya egbe eburu chineke ji obodo ọdụ gị nweta ọrụ karịrị ihe ga-enweta chineke karịa anyị mmadụ tobodia iru ekodo ekolije bụ ime ga-enweta ọrụ ka hụ ega na oleka onye tagozi ewe akwụkwọ sie ego ya la azụ ya le skuul ọ zụgo ya oruo ntakịrị ruo di ya mm, ya bụ mm, etuwula eregede bọọlaji ọ ya bụ onye lecha ewe anyị asị ya yata mm, ejide omikwo onye emega ya wasị ya lee ịtọdukwike ma ihu ibi ya mere bata echile ka anyị na-efe be ya etekijekwa mgbe ndụmọdụ m na-enye obele echineke ma akwụkwọ ka m ihu imere ta adịkwa eji ime ke nwoke emeji ọzụpụta maazị tabụdobere iku ee mba otu nwodo onye na-eme gị onye na-efugo di ya m ba gụbeda chineke ma ali gụbedala onwe ụmụ ala imere ikwe karịrị gị nwoke emeji ịnara onwe ole ịtụrụ onwe ole ka na ọtọ obodobere iku ịna hmm. egbe ihe ọwa egbe ihe ọwa hmm. emego eli mmadụ be chineke na ama dịkwa anyị na-eme tapụta ejikwa tekwa egbere obi enweta ọrụ mm. leka ọkwa ka asọtọ dịrị mgbe mm. ndị ọbụla na-agba ala mm. tiwuru gị adịji ee eh, emege bụ e, e, e, musipal emege be ndụ sekans lemege kwagide ọkụle nka achị eh? ah. nke nwata ya nọ ah, nwata nọ ya eh, goliala abụọla elu ata m mụtụkwala tibi lekwe anyị alụlụ ndị mba dometesie kwara anyị wu eche agwalụ nwaanyị ga-esi imilali lenye abakaliki anyị ikwo izi eza bụ eka bụ ilerute wanye gwe nwe nwata kwuru gidite gịlịala bụla anọdụ ọ ka mmeghe igide ọnụ ga-efu ya taa ike gide nchịchani mmekarịba anyị efubu ije ji alụ ndị ije kabe tọbụdụ na-emegele obi edobere eke tu galọn begbe bedelele ya lọtọ eh? nwere ka ịbụ ee tọba ọ bụkwa ihe alụlụ ọkakwa mma begide anya chọọ nwata alịlị ma bakelekelek nke ọkụ bụ vu adịrị mgbe ọtọ nkwa nke ezigbo mazị adịra lọle ọkụ mazị gidele kakwa karịa ọkụ ete kwụ na-efiri ya fisheri ike ndị mmadụ nwere abịa na ọsọdụ na oyibo anyị mlefu ka alụta um, ọrụ onye mba ọsọ na atụtụrụ mgbe amara ibe anyị ịga oh. um, eh. anyị nkwebụla mmiri alụrụ iwe obere ike si ọ le ụmụnne ya ndị ọdụ na-eje mba eji ọlụ nwaanyị eyebedebe ma mbọdụ ɔyɛ bɛ daa lɛ buluku dege mɛ kuri a bee dɔte a kalɛnci dɔsɛ yi sɛn se tɛ bɛ ŋwa kuya o ŋmɛrɛ n ta suga lɔn mɛ tɛ bɔ mɛsi lɛ ŋwa yi bɔtɔ o kɔn kele te a lɔba tɛ wuku lɛ ka mɛ n je kari kari o n'o yi ko n kuri. taa yi tɔ ka ŋmɛ ko fia mɛ ka lɛ n gbɔ kitsi o butu kɔ akɔla azi ɔni ko a funta. ọsọ egbu bụkwa ike egwu ee mana o nwere nkwa m emete nkwe nnọdụ anzi otorige emelu wọwate ike jala nwanyị mbọdụ meka lee nwekwa ndị okwere mana ekwe dị nanị nanị ọtụtụ ndị jewere ụdị ji n'ogbe emegoro ọhara eriwe m otu onwe jigo emetala ụwa ụwa ka ike anyị ziga ala kwụọ ụna anyị ziri ya ọ bụrụ dọkịta ụwa mara ama ejechi ọrụ nwanyị ejekebe ọrụ onye ka Otabele aldo tegon. Eh? Adam. Niwe mepi. Kem jeno logo dodo. na mmanụ ndị Abakaliki na-atọ ụtọ na dum. Ọ bụ ọzọ ịbịa kwuwe ya n'ụwa niile na ọ kacha wee tọọ ụtọ. Ka onye gwara gị? Emere nke anyị jụrụ sọvis n'aka. A na-enyere mmadụ ọrụ. A na-apịkọ ka mmanụ ma m ga-ebido zụba afịa mmanụ na-ebulu mmanụ anyị mmanụ n'obodo anyị na-ebupụ bupụkata buru ya besa ma bụ na Imo steeti ama mana akpọba mmanụ ndị obodo anyị a na-ele nke unu ofu bọtụl 50 naira a ga na-ele nke ofu bọtụl 2000 kwubenu ọkwa gị ọnụ gị ịyọtaghị ayọtanụ hmm. ọ kakwa mma ga-ebiara ka anyị zizala eh? anyị ekweri ya tonwukele ụwa otu elu ha nwaanyị Jacob iwe mefuru mekale anyị mara udo kpugacha anyị lekpa anyị zaa lekwa makwa lekwa ọkwa ịgara takwa igwe ọkụ na asịle agara akaụntansi agụọwa o tagọwa ikwu kwa dọkịnta bụ ịwa amazi ekwu onye na-anwụkọ gị bi eme ya gbara ikpe anọdụ nzọdụ iwe mefu otu onwe kwukwere emeta ha nwaanyị na abụọ a onye abakaleke ejekwa nke nwaanyị njekabe anyway mefuru nwunye nna e, Chidimma te nkwanta ke mụlị abịa efude nke alụlụ ọkwa ọnyabanye echi ịtụkwa egote nkweta ọka mba eje shi ekuku tehe na abịa watu owo te ga anya azịgịlị bụ it is genmezik it is genmezik ee ebipụtara egonomi ekweta wa ha ya nke ekuku but uche ebe ejekwala nke ọlụ nwaanyị njekebe ee ị chọrọ ka ọlụ nwaanyị gị ka onye chiri obodo Abakaliki lụọ anyị maka anyị ma ihe anyị mere ọ bụrụ abụla eburu onye ọbụla eke ndọkịta bụ nne ihe mepụ ntamadụrụ lụọ nke Chidimma bịa na igbe wata mefu na mgbe bịata mma mma arịa ụta mbịa ọnịcha ego na ọbụla agago waanyị kwọ bụ nta bịa bịa chọọ na ama m nwere ga m echi chọta ngụgụ m arụ onwere ụlọ ọgwụ kwanụ ma okpe abụla ma arụ dịrịta ọgwụ na ozo kwanụ ee o pipụrụ tatụ kwej kama le nkọrọ ihe na-emeti mmadụ ejekwuola ya ọrụ le ihe gbasara anambra ejekwuola ya ọrụ anambra ndị jekebo na ilekwa e ndụ na ilaribego otu onwe kwe meta ekwe anụ ọrụ obere ji agụ nke ele eluigwe etabakwa anụ ọrụ abịakwa ọkakwa amalị chọrọ ọrụ la Abakaliki anyị anụghị ya gị mala anụ arụ ọrụ wụfenya ụlọ igwe mebile ete mmadụ ga m dịgakpọ ngịrị nke m gaa ya gaa n'ụzọ dị iche nta akwụdo ụlọ ọvụ m na-eje nta wụta ya kwọ m tọgbọleli tebụl na ya kwala ka m na-achara kwa ezigbo ụcha dịrị bụ satifiketi kwa ngekwe kiri ala bekee tone ka m eje nta awụrụ ya gosi ndamazita ewu m na ọkwa eji anwụ ɔkulɛnkala ba atsɔm. ɛɛ ɛmɛ mɛ ibi tuori bia mɛ mɛ yɛ bia ɛɛ ekɔ ekɔ ekɔdota kɛ bia bi ekele nya awo kɛ mɛ tuori ɛɛ mɛ kɛ bia mɛ alɔ bi nke i'm tuge na dɔn. ɛɛ wɔn wɔn ɔne na. ɛɛ ɔdi bɛ. ɔne na bɛ dɔtɔ de fɔ de. ɛɛ mɛ kɛ bia ɔ ɛmɛ alɔ ka mi kiri de fɔ nya awo kɛ mɛ tuori ɛɛ de ko ne lɔ di tun dɔ de fɔ fɔ. na ga megabịa ọnụcha be

lumbar ubon tadi ubon terakhir Eliza Eliza Dao je wo ti fẹ́ mi ta ni. Monday. Ọ̀rọ̀ lọ́tà lọ́tà ni mo lọ́tà kété. Kọ́sùmọ́sì kẹ̀kẹ́ mi sì mo pọ̀gà náà tà náà di àtọ̀. Ngomi cha ni. belogang tanah dia bawa jeng asing asing asing ka agba misimul ibe kwa ndrongo ice cream anta tira chai ibe ko gango ni yo stand ng ice cream ngasing ngasing stand ng ice cream ya kwa stand ng atira cha le maru bi mishingi kikish no no tonodion no ala ho ni di keshi mud ị makwa lụọ nwaanyị ọwa ya ichetarọ hmm? eh, tebi anụ m ihu ala nwumekala egobe ya ị mala ịhụ ọlụọ nwaanyị idike si idike n'ọnụ ọkwa nta anụ mmemme niile enye akwa maka o silo lee ekwela alata nta anụ o nta anụ ala nta anụ bụ ose ekwe ala olee efe dokwa nípa ẹsẹrọ bẹẹ akọ ẹgbẹdẹ wọn kele òun ìdẹyà tún lálà. ọkọ ntẹkọ jẹ ọbẹ òjò ọfọ àlẹ òjò àwọn náà. ọkà mi gbọ́ tẹ̀mẹ̀ jẹ́ ẹ̀wọ̀n akẹ́yẹ́ mi. ìdẹ́kọ̀ ọ̀tọ̀ ọ̀làtà tán tẹ́ máa ma ẹ̀ jà tẹ́ jẹ́ pẹ̀lú àtàn tẹ́ máa ma arọ́ọ̀sì jà máa mọ̀ ẹ̀mí àìrẹ́ntàn náà ngwa ngwa mama mama ndewo o ndemo eh Adi o, àwọn kì í máa bọ̀ pa. Ẹ o, àti wọ́n. Ṣé lè máa. Mama. Chidema. Mama. Chidema. Oh, mama. Chidema. Ijemi. Chidema. Oh, mbata. Chideki dike. Chidema. Oh, mama. Ibatawa. Mbataru. Hi. Mama, tashi ikelangu ke waru sulu mabo. Hi. Chidema. Adamu dumurele duje mo bodo yibo. Chidema. Chideke dike. Chidema. Mama. Oh, Anjolo <laughs> mama. Anjolo. Monday the Monday. <laughs> Monday the ice cream seller of Monday, how are you? gị? Afa m. Hey, don ndekon. Hey, e ya onyo nya na Hey, oh, eh, ka ja ko fun to nye mara, ma gaza, ma gaza. Hey, aha m didi. E ma haro lo. Huh? Ha ta o ha wan shinga mare gende kemeji. Ngidi bi wo ndo. Hey. Me me me egbechi egbechi ngacha kafesi. Mọnde Mọnde gbara ọgwụ gị nwụọ Mọnde mma eme gị ihe n'obodo a Mọnde gbara ọgwụ gị nwụọ ihe efukwa n'obodo a Mọnde ọkwa ime ihe nwere ike imeli gbara ọgwụ gị nwụọ na eme gị ihe n'obodo ahụ ọkwa ịla ihe na-agwa gị Oliver rapụ nke ahụ ekwu chọrọ ịgwa gị na-abụ wepụ aka gị na m ọ bụ Mọnde Mọnde Mọnde ọtọ ka ọ na ọkwa nnyaa ka mụ na ma e, nwanne nwunye nna m so bịa ọnịcha ọkwa ashị onye ahụ ezigbote onye ashị ka onye ahụ ashị ịnụghị ya ịnụghị ya mọnde ị na-etinye ọnụ n'ihe na-agbasara gị ị na-ekwu nnọọ ihe na-agbasara gị nne ee ị na-ekwu eziokwu ifuru okwu i kwuru ya eme m ma ahụ gị n'anya nke ukwuu mma awụ enyi gị nwoke n'obodo a mgbe ọ bụla ị chọrọ mma na-emere gị anụ nwere ihe ya eme gị n'obodo a ị ya ama ụdị mmadụ nwụ n'obodo a mana ifuru gị nwa mọnde mma eme gị ihe na ịtụwara anya ya mmemme gị ihe ụdọ ije onye chetalụ n'elu ụwa o jiri si ya bụrụ ọmụmụ onye letalụ n'elu ụwa o jiri si ya bụrụ ife onye letalụ n'elu ụwa o jiri si ya bụrụ ndị dị mụ tekọbụlọ le ncharịṅ ụwa aka lencharịṅ ebe le bonhol gba gba arụm lencharịṅ ebe bonhol eno mmemuta njedịṅụ bawebeghị m arụnata nwokono gị ya achịkọtakpa prịprịprịta na ndị nọkwa ndị jekebe tụnkwubi mere ndị jekebe lụwa ụwa atebe kpọ iwu wofukuche nge ekono ma ọ bụrụ uche nge ji ọmada bụ nji bụ m enya maka m eleta anya enya menye ga ada oke karịa ndị jekebe ịnọ monde ọkwa mfunwule le mma ihe nkyo onye <laughs> bụ hmm, mefon ọmada bụ chọrọ ọ bụ mọnde. ibe memege mfaru nta na be hmm? judo nta anụ ma ọ bụ ikuminya ma ọ bụ ịkwado akwado ekumekele ha mee ka monde nta judo nwokoro niile nọ na Abakaliki jatachia Ọnịcha ka ji ekweta onye Abakaliki ha me ka ha monde monde nta ekweta don ha m tụsịakwa tụsịakwa imenge mejikakwe onijekebe ọkamọ mama hmm? tọkamọ gekwu ọka ndị Abakaliki ọ ga ekwo m ndoni front onwe kobo nta ịmara ka o si lọfọta asị na ọ bụla ebe ọhịa gabe bụ nwere ibo na ojiri ebe n'ọkwa ka ka ihe ego dadi evu tempukwa ngiri lana na nege mgbe aṅa anya mmadụ aka ka nweleta nya bụ nye obodo anyị ha kwa nwata nwoke na uche ngodon ị na-emefere nwụ nta ngwa dịka ọ bụrụ ọla nchọ nye o nwere ka chọkpọrọ ngopụ ngwa para ha nne m <laughs> ngwa para ha mmalenta botu nwa kwa mbochi nwa nwanwa sile mbụ nye kụọ m nye marọkwa ngarọ asụkwente fudu nwo eye ha mege gari ịlụm owubula ịlụm ọsọ mbeda bụ nwa mgbọkọ n'ụlụwa ha meka e e ya ke nwa mgbakọ ọzọ ha meka monde eye ha mege gari ha meka ngwa paraha nwanyị bekee ekọbụla eme ngeji gbara m ịnụ egedị na batịa onye arọ

arihi kuya gi kuya le yale imare tuku poda ten e tuku poda ten doru ngi badan hm ten doru ngi badan no homa limol ga sa love take our table hm undidi wuduru nwa shi mbu nwa geng to shigbo nwi antan le bon hol eh to shigbo nwi ya medalo ngom wuduru nwa shi mengara tekwa nwa genge ga mengara ejigbe kwe bon hol live ndi akwata atamine ekono be nwata nwoke ijeke bụ ọbụ ebe okere koko darlagharịa fangel lenlovrong la akpepe la achefebụ la eme efuke lov ma tara ọbara ndị dị mgbe maghara onye ọbịa kwa aka ọvụng dịda eto m udo nwachi m ochiche m ife bụ hol mefuru ng eshop ya ndon ezof anti mmakwale nka jwa nke ọbụ eka e, ọmala otonwodiwe mme deje kun mm. ịnụ arụ ihe otu ọ sịrị ya bịarụ nke ọkwụ oto nweziri igwe o mere odeji iwe mmemme ka anyị kara omo ndị ha ya ọtọ nta abụ ọm ihu ikiri ihu nteke ọm ihu ikiri ala abịa nta abụ ihwele ikiri ta aba dị ya nchi nteke na ọma lee baa ya nchi bela abịa dari ya ha ịnọrịa gị nkiri ah tongo dị um, omer ọ bụla le nrọ ọkwa ndị rasta ọha ndị jekebi tọha ebe lọ ka ma le mmadụ abụ nwunye ya ọ na opu mbe eme ya anọ ma o ji etoro ndị jekebi maakị olete nya mmadụ

haya ino iwe uba bishop ino ah ibe de kono bebele eh, ndi bible ngare tusu onya ajiko nwe bụ nta ngara kai kai nta ngara kai kai ona dum ga be ma ha na kai kai o ndi dibe mfor te kobele te kobele meku mi no te she nya nkwan kunu meku kwan kai akwa go emeto obodo yam ibe me ndo bebụ nta ha de le me megharịa nwa business on de menta meghagera business on your your daily contribution ọfụnya mm-hmm. afụnya ya mee ya debụ mgbe ha account? ahịa dị nwe gola account. dị nwe mm-hmm. pen tọkpa nwokelemi meleti anya meleti na bada anya mm-hmm. na wuri ala anya nta ha dị tọ ha nwata ijekebe bụ okereke okete nwedoro ọbara anti onye hafe nụma hmm? emeka mee nga akpa enụma ihe mefu Ma. ka anyị akpa. Ha te patara mi ha pate. Ebe mo si te mo ato ato ni mo ato ni mo meri. Ọ bụ mma ka ọ bụ njọ ka ọ bụ mma ka ọ bụ njọ. Ị gaghị abụ nwoke n'ụwa wee bụrụ nwaanyị. Ị gaghị abụ. Nna o. Ah, ah. okay kpọgị ah. eh, eh? eh, ya ewo udo dị ya ị na-agbada ya adịnọkụ ya mgbe mgbadata ka m fụ gị yo mba ụsọ gbadọrọ ya mbịa na mma akpọ gị yo ha ezigbo ọmalịcha oh. nwa ọmalịcha nke ka ime ọ dị mma o nwere nwata nwa okoro nshi bịa sị m na ị chọrọ ịpụ ka eyi ọ mụzi ya kpọọ gị ịma na ụbọchị afọ gị na nwatakịrị nwoke a na-akpọ monde nere ice cream gị na ya so gị mgba achọkwara m ịgwa gị ihe dị m n'obi kama na n'ọka o si eme mere m agwazi gị mana ọ wụrọ sọ ịkpọ gị sọsọ sef achọrọ m ịgwa gị na m hụrụ gị n'anya nke ukwuu hmm. mụa efuru m n'anya mana amatabeghị m gị ọfụma eh. hmm? amarọnụ gị ọfụma ọ iji gosi na isi esi baịsa n'obodo a onwere onye na-amarọ oliva karama ifuru n'obodo a onwere onye na-amara onye a na-akpọ oliva karama n'obodo a ifo jọs ebe ọ na ị kpọrọ aha m onye ọbụla ịda afụ ka ụmụ ngwa wọchizenụ ka ụmụasa nsị aba ụsị alụba onye ọbụla na-aba ụsị ụmụazị ya naanị na-afụ ụmụ nwaanyị na-afụsị na-agafesi ha na-achọ ọ dị ha nnọọ ka ha wụrụ gị nwagodi ka nna agwa gị n'obodo a ada ama m aka n'ihu mmadụ a na-ama m aka ka ngwa gị ihe mere m ji wee bịakwa osef ka m gwa gị na ahụrụ gị n'anya nke ukwuu ka ị kwete na achọrọ nke ka bụrụ ọyị m nwaanyị ama m na ị masị m mba na ihe ekwe ada echegị echegị mma na ihe dị, ikwego olive ịdị egwu mụnwa amagodi na ihe ekwe mana ịpụrụ okwukwe dị na amarọ m amarọ nwaanyị iji jee wuru onye abakeleke amarọ nwaanyị iji bụrụ nwa abakeleke mana enuwe na uche chukwu ka ekee ụdị mmadụ dị n'Abakaliki ka o nwee nwekwa agba mana from today mụ na gị na-ekwu okwu a na ewere ọzọ nwa Abakaliki isi na gịnịrị mba mba mba mba mba mba ndidi a ebe ọbụla ịkpọ ya onye ọbụla ya n'iwu nwa Abakaliki ka mụ na-agwa gị ihe a kịta ịma nwụzi nwa a na-ema nza ndidi ọzọ hmm? ana m achọ iche njiri ihe aza Amarachi Amarachi hmm. Amarachi <laughs> ngwa iya aza Angela <laughs> Angela ị oke o ezigbo afọ mma aba gị naanụ a na-eme mgbagharị ya agbagharị ịya azara m nkechi ịya azara m nkechi nwa ma na ihe ọbụla si n'aka Oliva bịa n'ihi ekweta ya nne eh, ịfụrụ achọ nke ịmara onye a na-akpọ Oliva n'otu a ka ị maragodi n'otu a mụ na gị nọ na daa ma aka mma akpọgharịgodi gị dị ruo tan mma edugharị gị n'otu nkwọ eh? Eh? ka ị mara onye a na-akpọ eh? Oliva oh, bebi anyị ejegodiri oriri maka na ebe ọbụla anyị na-ebanye ije rie oriri na a ga-enyegodi mụ na gị ezigbo ugwu kara aka ka ị mara onye gị na ya na-eme ihe maka na onye kwetegoro iwu nke m na-anụgodi mm. ikikere niile nwe n'obodo agodi mmeji a wee kpuchite gị anụ nwụrụ onye ọzọ inye amaghị aka n'obodo a maka onwero agbụrụ nọ n'obodo a na-agaghị ama na ịwụ ogodi nke m ọ dị m n'obi m na-agwa gị godi mana ihe mere nkịta wụ na mma astatị ụgbọ m agodi mma ebu gị n'ụgbọ a gbagharịa dị hotan mụ na ga-abanye ebe a na-eri oriri anyị risi oriri ọ na-aka m na ihe esokwa ka ịruke n'ebe m ka ị onye a na-akpọ Oliva oh, na ị kwesịrị ime ihe m na-akọ na ọ bara uru ịkọba ya akọ ka m staatị ụgbọ m ka ị na-abanye abanye kedu onye antị gị bidoro n'ọnwa n'obodo a ọma ngwa m na ọnụnụbeghị maka oliva ibe na ntị gị nụ ịgwa ha na ịbata kịta gwa ntị gị nọ nke oliva ka isi ọma mkpa gị aka ịya ama onye nwụ n'obodo adị m mbụ adị m eti mmọnwụ na-akwa aka ịghọtago mụọwa oliva Karama a na-akpụ na otu nkwa a na-agwa gị na mụ na mmadụ ada ama aka ihe mere na m gị josia be m ịbata na bụ unu antị gị chi ịba mba gwa ntị gị n'isi na nke oliva ịya ọ ya akọrọ gị adị na akwa <laughs> gị mana Eh? mere m ihe m gị chai ihe ọ bụla ị chọrọ mma na-emere gị ya ma na-akọbakwa gị nwụrụ ya amaghị aka n'obodo a eze imini ya <laughs> chai ifuru eh? iyi ikwu mma ahụ gị n'anya nke ukwuu ka m na-agwago gị nke m ọmụma m ọmarịcha m ererebe eje ọlụ ja ngwa nne bịa nụsusuo ị na-ajụ ajụ ewota ata susuo m ọnụ ana m eji butuo onwere ife na-eme ebe anyị nọgoro isi afọ na na-eme hapụ ihe a ya akụgo gị ụmụ na-abịa ihe a ka m ji ekwukwe na nwa Abakaliki sọrị achọghịzikwa m ịkpọgụ nwa Abakaliki na ya mere m ji wee chenji ya ga aha ọtụtụ m ngwa bịa ka gị ka esi eme ya jos bịawa nso ọnụ gị ga-esutu n'ọnụ nke mmụọ ngwa na-abịa bịaba bịabanụ <laughs> hmm? ọnụ gị na-abịa n'ọnụ hmm. ka m na gị ọ ezigbo ka m na gị ngwa weta ọnụ ka m gosi ike na-ata anụ ọ ihe ga-egosikwa ịhụnanya nwa ihu ya dị mfe merụ ọtọbụ ọgụnụ kpatara ụtọ ịlata ngwa ngwa leta ijeru awa ebe ijeru mere ihu ịlata ngwa ngwa ndị ndị ijedama ajụjụ na oge ime ebe mebe ndị na-alata ịmale ụmụ nwata nwoke àwọn àtọmọkù mi òun bòbí kóbù bòbí tọgbà kóbù tọgbà kóbù àwọn àṣẹ ìmẹgbẹ fún ọsì lẹ lẹ otomoedo ní àti omi òfin lòbòdó evi a o ehu ma nwa tonu mu kpọkpọ be kobo eze kobo eze kobo onye ama ama onye onye ọsịla ekwu ya bụ onye mbụ ha ga bụ oliv onye kwunye ahụ okporokpo ụmụ okporokpo ụmụ oke ike mmakwarụlọta dụ ọkwụla ekije oliva karamata ya bụ karagan ndị ya bụ ịmanụ ya bụ na ka egwu marevanne ha anti mania ring ring now eh hi ndidi anti ndidi anti ị mara ka ije gọọ ị mere ka ije gọọ ị mara onye ụlọ ifu na ụta ndị were nchi onye na ifu na ụbụ nleta nnukwu iwere nchi ndị maazị lagbari ọzọ ọ ya bụ iwuru onwe ujianụ ị ma ihe ome emeta nke ala ọ bụ eziokwu lee otonwedihe lee masta achọrọ anyị okwube gịlị ala ala mana ihe m na-emetara nkarọ nta akwa nwunye na-alata ma ekwurie ya Nwunye na-aghọlatala ịkwọ na-ekwurie nkwurie ya ọ sịta gịlịala alị uno ụkpakọkwara uche mm. otu nkwa ọkwụ dọrọ mana enori eh, eh. ya ga emule ekwuru ya ọkụma menye shinshin ọtụkwa nwa nshi o shinshin kpọkwa so nzụtagịchịghị nma ihe mfụrụbe mfụ ego ụlọ mfụrụ ya na-emete iwu na ị na-agba dịka iwu na ị na-agbata makwarala nsogbuta ntaọtọtụchidụlọ bọbụ bụbe usiri eluigwe dege dapụtara mere weta ikwe ngịrị ekwọntaji atọkpọrọ kwere tebụl kwa igwe nye ha dị amịrị wala anwụ ọkụla ngalaba achị m ihe m na-efuru bụ nke ihe m na-efuru ọkakara n'obodo anyị nọ bụ obodo ndị Jacob Anambra ọsọkwa atọ bụrụ Queen Elizabeth nọrọ n'Asambodo ọtọnkwe ewu ụlọ ọrụ tọnkwe ebe ewu ụlọ ọrụ ogbe karịrị ma libia eje echenji ya kwa mbụ chi mmegharị ekwa bịabata ọzọ ekwa nkekwe tehenwa anụ ọrụ ọ bụrụ a na-eze ekwa nke anyị otu onwe onye bịa anụ ọrụ nta na-efu ya bete ma ma tụba bụ ime ga ọ abụ <laughs> graduate bank mere bụ onye mkpụkpe ka ọ bụ fụshi ike onye aba nta emere agbanwe echi abịakwa mbịa ewu ụtakwana m ọrụ nọ nta mbịa abụrụ dọkịta na ọbịa bịa praktisi di ya mbụ medekwanye alụlọ ọgwụ ọ bụrụ ee lọọ ya onye Abakaliki ọdụ bụ ihe mmefu nta ịmalụ ofe ọgaranya ọịkpanwụ onye na-ekele gọvanọ obodo hmm. o rụrụ eka arụfụtame n'obodo otu na-eme otu nwere ụlọ ọrụ labụ onye eke atakwa ebonyi steeti abakaliki ọbụje anyị na-ewu ma anambra bụ ndị be anyị e, yoruba o hausa o kalaba o ọtọkwa egologo nhụnụba ji atụmụtụ gị bụ ịmara mma nwoke ịga ọgụ ma egologo emialeka ihu igbo eme je emerigo known as the law identification changing of your identity identification zaye kọdọ wotonwo zandọdọ zanda nambra ewo ụlọ ọrụ ọdụ a otonwo ya ewo ụlọ ọrụ ma lee itimani feminine funta emege ihu lọdịbas bee mi feminine mani ka bịara abịa lee obodo. ma ibe nke anyị mgbe Ebonyi steeti ịma ekọnọmis abụ ogbogbo a bụrụ ndị ekọnọmi jezuru anụado ma ndị Anambra ga-eme efuru ege kọmishọna sịla bụ ndị Anambra bụ n'ọla Ebonyi steeti eru ya n'oge ma ekwe eru eto Naijiria bụ naanị ngwụtawa ekwe ngiri gosikwe godure etọkwala etọ godure anyị jere ekere mgbanye anyị kekere mgbanye chili jechie ya firi alɔdɔ emege bi gida nya akɔ fɛn bɛ firi o ayi kiri mɛ ayi kiri mɛ tɛmɛ sɛ ɔ titi wɔ titi wɔ lɔ. My name is Madoka. I'm from Oka, Anambra State. Madoka. Yes. And you? My name is Chikasa from Akoko. Yes, sir. You what's your name and where you So, uh, my name is Ike. I'm from Eza in Ebony State. Eza? You see, um, three of you will, uh, can excuse us outside. Yeah. After we'll invite uh, one of you individually for the interview. Yeah? of sense. Yes, yes. Thank you, sir. Thank you, sir. Actually, the Abakreke boy is so brilliant that um, as an Anambra person, I would like to work with my brother the person from Oka it's better to work with him. Uh, that Igbo boy is, his shot is the best. He's better, in fact, the best. Um, you're right, of course. The emo person is okay, but onye Anambra bụ onye nka, onye Ọka, There is no way I will employ an emo person or an Imo Abakaleke that, uh, uh, uh and abandon my own brother. You know, somehow. So I have to employ the person from Oka. He's my own brother. I own Only That's the person who was to wee ezigbote fine boy onye Anambra steeti ọta oh, ka ọ na-elu ngwa gị maka nwa akpụpụrụ ahịhịa na mbụ na m kwụsịrị ya mgbe a jụọ ya ịfụ na e nwanne gị nwaanyị mụ bụ ezigbo onye Abakaliki mechie ọnụ Abakaliki e onye ha ndị gaghị ahụ onye Abakaliki Chukwunna bi n'Enugwe ga-akpụ n'ọkụ. ọkụ etu ọnụ ga-ewepụta obi wepụta ọnụ kpọọ ndị mmadụ asị na-enwere ha mere unu gekwenụ m ntị o geenụ m ntị ebe na akwụkwọ nsọ ya na ndị mbụ ga-emesi bụrụ ndị ikpeazụ e ebe gara ọrụ ị Lissatiu. Ei, aí que... Ah, depois eu. Desde o vídeo, eu vou ver. Ah, depois. O tó dẹ́ka mi yọ ọkwa lè ń gbókọ wa o dẹ́ka mi yọ ọkwa o e máa ń kéèyàn akwụkwọ m jekwa na mma efudari oge ndị je yi alekwa tẹ mbata ẹkọ mbata ọlụ lọvọ tẹ ngosi kwa nkwasi tẹ nọdọkwa na ọdụ takwa eleta mma mmemme adịka eme ọbịa wata omeme intaviu kwabere asịkwa m lọọ one week nta wee hụ ya ikum abalị sakwere ekum ma bịa bịa ọla nta na njekwa kwa ka ọdọdebe gị aplikeshọn nụ ndị kwanụ ntị ka gwa anyị na-ele anya na gwa ikuku azụ ndị ka abalị so n'obe mgbe ele anya kwenta kwa ekuwa m ta kwa ọ ya ma bụrụ dọkịta ma wata omikwa nga lekwa ndị ji ntụrụ ka ọ bụrụ nta nta nta dịkwa eku ahụ nta maka ntụrụ ịkwụ ụlọ uwe ọtụ na ihwe ihe jenu kweye ya egubonu ekwa anyara ọkwa ekwa anya jere olu tube e, ihu ekwe gide dị ihu ele eyi ọkụnụkụnụ <laughs> ọkụ ya kwụna furu gwa ya e, ah. kwa e. hmm? ndidi nta nta ya bata hmm. muda yerondiri ena eji m aka eji gbuo onwe ya n'ije Ondid, ẹ lọ́fọ̀ ẹ̀gẹ́ lọ́fọ̀ jẹ́. tebe onwenye amana mfọrọ ṅụ kama ndị tuere ka ọ bụla ọ ka mala ịbịapụtara m ime ka alụlọ mee ka temegị nọdụ laghachi lo nọdụ ime rụ ka ọ dị mma bụ ihe ị na-eme ebee ka ị na-agakwa ọzọ si ebe anyị mapụ ebe anyị ipiọba ebe ipiopụta ọ gbasa gị ọ gbasarụ gị o ọ gbasa gị hel monde monde hamek hameka o hamek eji efuhe nye nwunye nna m ndị efurubelikọ ma alụlụ ịlụ nwaanyị emia nke hụka hameka hameka ọkwa ihu ma enyaṅa ịrọchiri gwa dị ngenye ọdụ ashofu kwanye ashofu ọnụ nwa ala kwaṅume imakwunye me yeshi nsima etimatuntatatuso imakwunye me yeshi hakwameka eyekwange nga eyekwange nga monde eyekwange nga igekwa nga heu nkechi ọ nwanne gị nwoke ka ị na-agwa na a ga-etinye na nga ọ ga-adị gị maka nwanne gị nwoke nwụọ na nga nwanne m nwoke ọ bụzi nwanne gị nwoke nsị gị na mbụ onye abakiliki. Eh. nke onye abakiliki. onye Abakaliki ka ịbụ ee eh, nne gị ya na aṅụba Abakaliki ka ọ dịkwa aṅụ mama ọ dị nga echemada bụ nchi mọnde mọnde. monde ugboro one ka akpọ gị afa ugboro one ka akpọ gị afa mọnde. monde na afụfụ ihe ndidi na-eme n'ebe ha ibi ndidi pio n'ebe a opio n'ebe a osi ebe a opiofụta ebe a opioba ebe a na-emekasị onwe ka ihe a ga-akpọ ihe nka nya ọ bụrụ na ọ nwee onye ga-enye bụ ndụmọdụ maka ndidi o wee bụrụ gị nwa nwaanyị jekabe nwa gị nwaanyị nke onye ọbụla mma ụwa niile ma bụ ihe ọ na-arụ na Lagos ma shewo odoro ịmarọ nwa gị nwoke nke sosa bụ nke bụa bụrụ egbe ka ọ na-agba na Lagos na mile four onye ọbụla ma nke ịdọ bụ nke a na araghari mma ebe ọbụla amị ama o ihe ya adịghị eme gị ọ bụrụ gị nwa ga-abịa nyebe m ndụmọdụ anya nna anyị ngwụta atahọm gị ọkwa maka na mụ na gị bi n'ebe a na ụmụ m na-agba akwụna ezu oshi ha na-ezu ya na-afụ ya anya na-agba akwụna na-afụ ya anya ijego na vileji anyị jee fụ ụlọ ha suru m na vileji unu enu one ka esuru m na vileji ọ maka na mụ na gị bi n'ebe a ihe m na-agwa gị bụ na ndidi na-enye nke ya n'efu ọ ihe na enwe m iwe ọ bụrụ na ọ na-agba ya na-agbata ihe udo anya ụmụ m na-agba nke ha na-agbata ihe onwe ihe m na-achọ achọ ka mụ na unu bi n'ebe a ọ bụ ọmụ unu na ya nri ataghọ m gị kedu ihe nna egburu onwe m gara mụ na gị na-ekwopụ lee na ụdịrị ihe iyi nwoke Abakaliki pụọ m n'azụ ọhịa tọkọ bẹ sọ ọlùjà mẹ tiẹ mi nyini o mẹ gọ bẹ mẹ lẹ christmas ala bẹ bẹ la ale mẹ kébọ ọlọ nye o ji bọ lọ kọlu ta yẹ ayi ma fọ o ta fọ ta kanu ma ndidi ndidi ndidi ndidi ayi ẹ bẹ yìí jẹ pàtó. ọ gịnị ka ihe na-asa atụrụ afa m madam a agwago gị na m abụrụ onye Abakaliki ọ gịnị ka ihe na-akpọrọ afa m rapụ m aka rapụ m aka gọnarịwa ndị Ebonyi iso ndị Anambra na-amagharị na-amagharị na ihe oyi na ahụ ka onye ụkpara eh, mụnwa ihe e yi nara ọ gbasa gị ọ gbasara gị gụba nwaanyị a rafu m aka o rafu m aka ọ bụrụ isi onye agwọ ara ugwo gwo gwo gwo gwo ọ bụrụ isi ka isi onye ara na-akwụgharị na-atụ onye ọ ga na-akpọ onye onye akwụna n'elu ka ọdụ na-eje ije ije ọ mara eje n'ụwa dị ka ọdụ efere ka o si aga ọ mụ nwa si ha kpọrọ m gị monde heo mwute dị m n'obi ọ kwụfụrụ mkparị nwanne gị nwoke nyere m taa ọkwa n'ebe nna azọ gị ọkwa n'ebe nna azọ gị na isi na ị chọrọ ịlụ ndidi mekwanụ ka ndidi na-akwanyere gị ugwu nwanne gị nwoke bịa nọrọ bịa nọrọ n'etiti ọgba ebe a ibi heo gwa m ụwa m ọ na nsogbu adịghọ mana mọnde o nwee ihe mere m ji kpọọ gị mọnde ọnụ ụmụ m nwaanyị a na-ama dịcha ka ugogbe dịka akwa emechara emecha ọnụ nwụghọ onye n'ime ha tụrụ gị n'anya ka isi kene m nọọ nke a ka ị ghọtara ka ị lụọ ahụkakwanụ gị n'anya mọnde ka anyị bi ebe a afụkwanụ m na ịbụ nwatakịrị na-agba mbọ ọkwana ya ka anyị ji ekwenyere gị n'ihe niile mana taa ebe ọ bụ na ndidi si na ọ chọghị ịlụ gị hapụnụ ndidi hụta n'ofu n'ime ụmụ m a lụọ ka gị na ya ji aka ọnụ duzie ezinụlọ unu ọfụma ọ dị mma okwu kwuru dị mma mana hmm, ka m chee ya eche ihe na-agwa gị bụ egbukwa n'oge egbukwa n'oge jos si m lee nke ị chọrọ hapụziere m ihe ihe dị n'ime m ya Danny will get from ever. Ah, ah, Oliver, I'm not a fire pop. Oliver, I'm going to say, Oliver, Oliver, na tell him get color na ngu ka do bia po na ko nwa lele lele oh. um, o eh eh um ndị a wo oke enyi mụ na ha m na-emekọ ife n'obodo a my mens eh, my menses <laughs> fanwụrụkwa ordinary people oh. eh. ndị a were personel n'isi ofufa oh, ngwawerezuo n'ọma ga kene fa olive okpotokpo ife nna eh, ma na-ekwesịkọwa ego <laughs> ịdịkọcha na ọbụla one of those babes ịma na ụlọ ya na-amalọ gị nna ya amakwara ọfụma omena mkpo ịdịcha ọbụla ị na-ekpo kacha ịdịcha ọbụla one of those babes eh? nwaanyị maka nne maka nwa na-akọ erika ka ị gbasa na mkpokọsi ya na-akọ ihe ọzọ na-akọ ihe ọzọ mkpa eh. abụ m ezigbote oyi ehe mana oyi anyị ee eh, ga-edujezi anyị ife ọzọ mana eh, ọ ga-abịa na nkenke oge oge ọ ga-abịa anyị ga-eme ka kpọnụ telele <laughs> so ihe a iji nwayọ ekwu ihe a ọ wụrụ ya wụ na ọ dabago How come I go in now? Holy Bobo Pimpa! Oh, Kayode! Kayode, what do you mean? Ayemi, Ayemi, Ayemi, Ayemi. Oh, Yano. Ikawa. Keredu kiwe mwete. That damn self. I mean that sweet girl. Ah, oh, Emi, sorry for the phone for? Ah, for Romea now. Ah, for Romea. Eléyìí o. Biko, biko, buwe, buwe, buwe, buwe. Wannan wani fenji. nwa ahụ na-enwegodo ezigbo aṅụrị ee na o nwetere confam igbo bọyị dị ka ma nwa otu a na-agwa gị na mmadụ ị kwesịrị ihe ọta na ị kwesịrị ụdị ajụjụ asa nwa ahụ ịfụrụ e. ya bụ kọmpliti nwa Abakaliki ọ kọzie ọzọ nakwana nwa elele ele oke na-akụzi fast ọgbọtọgbọ nwa kefe ị na-ekwuzi nna nwa abakwara gị nso ka tụpụrụ nwa abakaliki ihe ị na-ekwu you mean that girl bụ nwa abakaliki mbanụ mbanụ no wonder no wonder nwa ji nnọọ wee na-adagharị n'akụkụ gị no wonder na ndị abakaliki anyị hmm. ụmụ nwaanyị ha they can go to any length hmm. ịma eh, ihe kasị enye m obi aṅụrị n'ebe nwa ahụ nọ nwụna nwa adịgoro ezigbo pad n'elu bed ka a agwa gị kimgbe bịa na anyị nke ịtọ na abịazi anyị nke ịtọ ị ma na nwa Abakaliki anyị fụrụ na n'ọsọ mụọ bụ nwa nwoke ya na ya mekọgoro ihe n'ụwa baya kimgbe asịkwa m asịkwa m no no no no i nọ. You told me you would pass information across to me that I should wait for two weeks. But all to no avail. And I am sure that um, I am better than all that applied for this work. I have a good certificate, sir. Well, um, Ikechukwu, let me make it clear to you. You're a very handsome man. Smart, intelligent, eloquent, and also very educated. But let me just put it in a very casual way that the reason why you could not secure this very job is because, you are native, because of your nativity. It's true that you are better off John Madoka, who is already working with us here, but there is no right-taking person that will employ you since you are an Abakalaka person, unless the person does not know that you have such an identity. Mm. You understand me? So that is just it. Okay. Okay. Okay, is this why I've been carrying my file from office to office without gaining employment? Okay, don't tell me you hate Abakaliki people this much. Okay. Okay, there's no better place in this world though. Okay, every people have their shortcomings. Okay, please, leave comments. Look, I said leave my office before I call my dog or invite the place. Okay, I have a good certificate. Say, leave my office now. Leave my office. Ah. are you okay? Why friend? you are not looking good. Why the you I heard you already Oh. Yeah, right. You see, after few days of the interview, I was employed. I don't know how it happened. It's lost doing. You're such a lucky man. Thank you very much. Thank you. Oh, wait, wait. I did See, I want to give you a piece of advice. As a friend, I don't want you to misunderstand me anymore. Why? If I were in your shoes, I will change my nativity. Yes! You see, Obudo told me everything. He said that you are best candidate for this job. You are very good. But the problem he has with you is they are battling keeper. Why don't you change and look good for once? Maduka. Maduka, how happy do you think God will be with you if you change your all nativity? Madka, for crying out loud, God knows why He made me an Abakaliki man. And that is the person that I am. Mbone Abakaliki. How long would nonsense last? How long? Going from one office to the other. They'll throw you out because of one reason. Why don't you change it and live good? For crying out loud. Huh? Or, I suggest another thing. Go back to your state and look for a job. Maybe good fortune might come from there. Never can tell. Maduka, you and your brothers are so wicked. What? You are very wicked. Yes, you are. All of you are devils incarnate. Maduka, let me tell you one truth. God's people do not hate. Why did you hate us? No, you hate me. You and your brothers hate me because I am an Abakaliki man. Problems. Maduka, have a nice day. I don't hate you. God knows that. I wish you luck. Goodbye. ndi bebe nenu ndidi akwa mbe da bum futa ngune da poftara on chale leku igbo gwe gbugwa m nkechi ka ihe mere ụmụ nwoke ndị a ji akpọ gị onye abakaliki ka ihe a ji akpọ ya ndidi ịnwa anwa atụkpụrụ na mechi gburu ohu ma eme geta nwụrụ ya m mechi gbugwa ohu ndidi mechi gbugwa ohu mmekwa egbu ndidi mechi mme geta nwụrụ ya nwụ mbụ mbụ gbogbo gbogbo ndidi. ọkọ̀ tó yára. ọkọ̀ tó yára. ọmọ mi ló ń bí sẹ́mu yẹn. na anya maka ndị a maka otu anya ha si eme n'ebe ị ma ha afụ gị anya ha na-eme nke wa e, obi m na-agwa m na ha na-achọ ihe eze ebe ị nọ tụ kpachara anya ịnụgo e, ka obi ị kwesịrị ịma na n'obodo a na onye ọbụla na-achọ ịhụnanya mana ụdị ịhụnanya m nwere n'ebe ị ụdị ịhụnanya n'ebe ị nọ dị ukwuu enweka m ịhụnanya nke ukwuu n'ebe ị nọ so ya eme ka ha rapụ

ìta wúlọ̀ ní sáà ń dò ibi àti bẹ́ẹ̀ bẹ́ẹ̀ kwamúlò bòdò ntìtì lọ́la ń gbọ́dọ̀ bí ọ̀n ta bí igi náà bí ọ̀n dẹ̀ mẹ́kẹ́ ti ebe gé bẹ̀mí lè gosi kọ̀nà náà ẹ̀ka wúwo ọkọ̀ akọ̀bẹ̀ la ọkọ̀ bẹ̀ la ẹ̀mẹ́ gbogbo ẹ̀yà tún wọn sọ̀rọ̀ ẹ̀yà tún wọn sọ̀rọ̀ ẹ̀bẹ̀ ọ̀bẹ̀ gẹ́lẹ́ ní sísọ ọmọ ọ̀bẹ̀ ọ̀sán ẹ̀bẹ̀ gẹ́lẹ́ ọmọ ọ̀bẹ̀ Puta na osa. Tek, ya, teriyo, ko wani yana cewa rage. Ko wani yaka.

Oh. Oh, ọgụnụba anyị merele ya dị ọwa nta bụ abakeleke bụ akpọrọ ọnụ abakeleke si abakeleke ta si abakeleke si abakeleke anyị mere gụnụ lọnchọwa anyị bịara mọnde egidegị ndege egidegị <laughs> iketafut to de godon batale fe kal ko fo ngole ya de nyobule li chi ngwa bakle ki ras cream ras cream wash wash ma to ngota pin e fe la wa bia ten ne fe pin ngun boko la chim e fe mundu ah mundu mundu e ba ra e be te sanjo rosun de raika abote <laughs> ramo e be ra e meriri Aha, wano. Aha. Ike bro. Ike bro. Ike bro. chineke na-aza anyị nwaanyị ọma biko ka nye gị invitation kaadị na nwa m nwaanyị ego chọrọ ime wedin ga-abụ na ihe anyị white wed abụzie na ọmụba nke anyị bịa buru kaadị bunye m nwaanyị ọma unu na-asị na ya mara akwụkwọ mana ime ide ee ọ dị egwu nya ọmanta aka nwa ga-abụrụ onye n'ụdị anyị ga-eso n'ụdị jee jee gbalụ anya anyị kirisimasị jee fụ ka anyị mezi eme karịgo onwe anyị ọma ọchị gị ọchị gị nyekwara m nwa akwụkwọ ụnyaahụ otu ọbụla ọ dị mmesorora ha wee gaa ka m ma rapị jee bute askrim ka m fụ na nso ndị ya dịga ebe ahụ E hmm. nne m ọkwa chineke ihe nwaanyị ọbụla na-ekpere ekpere na ọ mụta nwa ka nwa ya nụọ dịka ugwu wee dịrị ya ị na-anụ sị ekelere m chineke na mbọsị ahụ na anyị ga-eje ya eje nsogbu adịrọ onye mara ife m ga-eme mba nye chego m onye ọbụla mba ọma ntị n'aka e, caretaker akpọ ọnụ mitin mm-hmm. eh, anya n'ụkwụ mm-hmm. eh, eh, anya akpa n'izu ka a ga-esi wee jee ọrụ ya karịgo onwe anyị ọchị gị ma caretaker kpọrọ mitin ma caretaker akpọghọ mitin mmadụ niile bi na ya ada ga-ejecha anyị ga-ebido ma traditional marriage onye ọbụla ga-eje abịa na white wedding onye ọbụla onweghị onye ga na excuse onye ọbụla ga-eje anyị mana ihe a na-emenu na yad otu esi aga ụkpụrụ eh, eh, eh, ahụ esi emere mmadụ ihe anyị ga-emechacha onweghị nke ga-afọ ma ofu ihe niile kwesịrị igo buru gaa n'ọnọdụ ndị yad anyị ga-egochacha ha ncha buru gaa